kira ka ni jotari nkiru ntangaru mwibanjeji ntangaru maka na ngi jotari muta nyabaru nyaka ngi jitagoru ntanga ntadio nyodo maka no woru ne chamba bushi ja kwanya ko ngari nyabi ipe man hoyo mari ko jo kwadu ko ka bushi kwanya ke ngari kodu nyabako ndu mi nuru kan ne nyabo ndu fuchana na tupa tupa tu wasia da fun para kansi si ho me mo ana me me nyama me she ni ke na su wit nu mo di ko ni ati ku ele hi me ni anya kwale Kwe, kwe. Nye benato bàtà ọpọlọ káàdì náà lè ṣe àgbàrá lè ṣe ní ilẹ̀ lẹ́yìn ìlú ìlú àtúwá. ọpọlọ náà ló bá wà lọ. torí bí bàtà dúdú bá mọ̀ fẹ́ dùn. nkọ́lọ́ kẹ́ mọ́ ẹ̀jà fún ìṣàkọ́dọ̀ fún fúdánà bá a bàrẹ̀ kúrẹ́ dùn mọ́. Ibubu. Ara oge ije. Mgbanazi Ikpere mmechi ka m na-achọ ka mkpe. Ka mkpe na na-anọtiele n'ọnwa ntichie m nke ntichie m ike ọnwa adịrị anyị mma. Okereke ya dịrị m ndị dịkarị m nka. Okoye ya dịrị m ndị dịkarị nye nka. agwa ya dịrị m ndị nka okonkwo n'ọhịa dịka nka mgbe n'ọhịa dị ndị n'ime ya mgbe ọhịa n'ọhịa dịrị m ndị n'ime ya mgbe agwa n'ọhịa dịkwu n'ime ya mgbe agwa n'ọhịa ekwekwuru m ya na ụbọchị na onye babịa mana onye sizikwa na onye na-azụ onye babịa ịgba na-enyere nke aja bụ n'isi ụmụazị anyị mong mong nhớ cái mỏ ba đi chơi cho mỏ vào đâu vào bao nhiêu